Thank na-ekwukwara ụlọ ụmụ ibe anyị nwawo ndị ndozi ọdịnala ụlụfụ na anyị na-edozi igwe okwu anyị edozi igwe okwu anyị ka anyị ka na-arụsi nsi ọya ka anyị ka na-eche eche ọya ka anyị ka na-enene gbara ka o si arụ ọrụ uru jee na redio anyị unu ga-enwetakwa anyị na redio anyị na ọdịnala redio ọ bụrụ na ị nwere apụ ọdịnala kọchụral redio ọ dịkwa ọ bụrụ na redio ị ga-enweta anyị na ọdịnala redio na tunin as well ị ga-enwetakwa ọdịnala cultural redio ụmụ ibe a sị m udo dịkwara ụnụ n'ụbọchị nke taa udo dịkwara ụnụ ebe ọ ụnụ nọ udo dị arụ ụnụ anyị nwawo ndị ndozi ọdịnala ndị ndozi ọdịnala igbo ije na ọdịnala cultural redio ị ga-enweta anyị ịdanlodu dị app ọ bụkwa na ije na mm, tunin ị ga-enwetakwa anyị na tunin ụmụ ibe ọ anyị nwawụ ndị ndozi ọdịnala ndị kwere n'ihe otu kwuru ụmụ ibe asị bụ dịkwara ụnụ ka anyị na-eje n'ubi ka ọ ka na-aka em okwu anyị tata ga-epe mpe maka ọrụ kaịnọsis ụmụ ibe ọkwa na ọrụ kaịnọsis ịma na nwa akwụ n'azụ amaghị na ije na-ara ahụ nwa akwụ n'azụ amara na ije na-ara ahụ ọ bụ ọrụ ka anyị na-anọ 24 hours mmadụ one n'ime ụnụ mana anyị na-ede akwụkwọ anyị na-ede kọmik buku. na-akpọ ka ha na-akpọ dị ụmụ akwụkwọ ihe ndị ọcha kọmik buk a ga-eji eme katun mmadụ one n'ime anyị mana a na-ede katun katun katun ụmụazị anyị ga-eji wee na-amụ akwụkwọ otu nwa bekee si eme o ndebe anyị chekwa na anyị pụtara fesbuk ekwụsị okwu anaba mba ihe a na-eme buru ibu ụmụ ibe onye akọrọ wee mara onye akọrọ gara ama ihe anyị bidoro ebe a mgbe anyị na-ekwu okwu onye ọbụla ga-anụ ihe anyị na-ekwu maka asụsụ Igbo otu anyị si akọwa ihe gbasara Igbo ụnụ amana ihe a na-ede ya ede n'akwụkwọ ụnụ ọmana ihe a na-ede ya ede n'akwụkwọ ọ bụrụ jọs bikọs na a na-ekwu ya ekwu a na-ede ya ede n'akwụkwọ ihe na na-ede ya ede n'akwụkwọ a na-ede gbado ha niile from A to n'akwụkwọ ndị anyị kwesịrị ịma anyị abịara ebe igwu egwu ihe anyị bịara ebe a bụ ịkụziri ụmụ Igbo iwepụta ihe ezoro ezo ọ bụrụ jọs na nwa bekee anaghị eme ọfụma bikos ọ chọrọ ime ọfụma no nwa bekee nwere atụmatụ bikos ọ nwere ebe ọ na-eje nwa bekee nwere ebe ọ na-eje nwa bekee emuvugo moto ya emuvugo sinsi chi china moto ha gosi sinsi ndị echi emuvu china everybody emuvu china ọkwa ịkọsa anyị ka ọ fọrọ sọsọ ndị isi ojii ka ọ fọrọ everybody emuvu sigo ọdịnala wee concept is a philosophy ndozi ọdịnala wee philosophy ọdịnala wee concept ọ bụ o nwere ebe anyị na-eje anyị na-eje ije anyị njem apụọ na anyị apụọ na njem na-eje anyị apụgo njem na-eje ọ bụrụ ị na apụta fesbuk na-akpụ nọnsensị ikwu ghere iche naba mba comic buku anyị dị already going ọ dị already going because ọ bụrụ na ị nwere ndị ọ na enwere ihe ị ga-eme nwanne ọ bụrụ na ị nwere ihe niile a nwere agaghị ekwute ụwa n'okwu onye kụziri gị asụ ị na-asụ who taught you the language you speak ọ mmadụ kụziere gị language ị na-asụ mmadụ kụziere gị the language ọ mmadụ somebody taught you how to speak the language ụmụ ibe ọ mmadụ kụziere gị language ị na-asụ anyị ma kwesịrị ịma ihe anyị kwesịrị ime ka ndị ma ihe ndị Igbo bụ ndị eji ama atụ ihe ahụ eji ama atụ abụrụ osisi eji aka ọnụ amara m mbọsị ndị igbo pụrụ bidoro otu omume ha na-eme adọ nọ nwanyị kedu mbọsị ndị igbo bidoro biwa ụdị ndụ ha na-ebi agwara m nnọọ mil bụ enyere anyị n'afọ enyere mmanya ha during the war all those mil bụ enyere ha during the war ọ ya bụ the problem a na-enwe today all those ndị niile aha ndị karịta asị bụ wee bịa ọnya ka erikọtara ọnya ma ọlọfọ sọdin ndị igbo adịzie lauzi and agresiv wee nwen kedu mgbe ndị igbo bidoro mewe otu a sọsọ ihe mgbe eji mara ndị Igbo n'ụwa bụ Igbo mkpa akọ na uche echiche atụmatụ onye eji mara anyị jekwe na Amerịka go asị m go to Chicago in America jee jụọ ha na Chicago Amerịka nwanne ọ bụrụ na ị nwere atụmatụ get out the ọ bụrụ na ị nwere atụmatụ si ebe abụọ a na-ekwute ụwa n'okwu kedu mbọ we know them and ebe ahụ anyị na-eje ọdịnala Igbo abụrụ ihe a na-agbara ọsọ ihe mere bụ na you misconcept ndị mmadụ amara ihe ọ pụtara and you must tell them ndị mmadụ na-amara ọbụ ya chi ndị Igbo amara ihe bụ ọdịnala Igbo ha mara ha na-aga na Google onye jee na Google ọsị ọdịnala religion religion bụ oyibo nwanne ndị Igbo sobakwara oyibo religion ọdịnala faith faith gịnị gịnị bụ faith ọdịnala religion ọdịsi nke ji omebisira anyị omenala igbo ọwụ dis nonsense superstition and this thing ọ ya butere nsogbu ndị mmadụ amazighị ebe a na-eje eje 98% of ndị igbo dị confused ha mara ebe 98% of ndị igbo dị confused ha mara ebe ha na-eje nwanne yesterday is nothing but a memory onye ọbụla anyị adago ndị igbo anyị niile efelugo ma ndị isi ojii ka anyị bidozie na kịta taa bụ gboo kịta bụ ndị igbo si na tata bụ gboo let start now ka anyị bido now it's not too late now it's not late ka anyị bido n'oke taa let start now ka anyị bido now but don't come and tell me nonsense ihe m chọrọ bụ ndị ma ihe people who have sense people who have information bring it let's work from there na nonsense ndị isi ha zuru oke ndị uche ha zuru ezu ndị nwere information infọmeshọn donkọm idekwara sị na ị nwere information o oh. tell me gwa m ihe ị ga-eme what are you going to do for ọdịnala then we, we give you go ahead gwa ihe ị chọrọ ime kedu ihe ị chọrọ ime ndekwa ihe awụbụ onye igbo enwere m infọmeshọn na ihe m chọrọ ịparticipate on then we give you like. na-aga pụghị pụta na-akọ nọnsens ebrida na-akụgheri na-ekwugheri na-ekwuchi mmadụ ntị ụmụ ibe ihe a bụ ndozi ọdịnala igbo ndozi ọdịnala igbo kedu ihe nwa bekee na-emeta ọfụma kedu ihe chinko na-emeta ọfụma kedu ihe koria na-eme ọfụma go to Thailand Thailand had nothing absolutely nothing Thailand have nothing enwere ihe ha nwere go to Thailand ọ Thailand si gị gbuo mmadụ ma ọ bụrụ na ozuo ochi ọ Thailand ọnụnọ nwa bekee gwara gị mee ihe na-eme n'Afrịka onwe onye ọcha na-achị na Igbo onwere onye ọcha bụ gọvanọ n'ala Igbo ana m ajụ ajụ enwere onye ọcha bụ gọvanọ na n'ala Igbo mba then ka ihe bụ problem achọrọ m ihe maka ndị be anyị gwa m because dị psychological problem ọ dịgo too much kedu ihe wụ the problem naanị igbo ọ ndị igbo na-achị ebe ahụ ndị eze niile nọ n'ala igbo bụ ndị igbo so ha m ihe ndị a na-akọ gị so ya ka m ji ekwu ebe a ndị ndozi ọdịnala achọrọ ihe a na-akpọ distrakshọn. anyị Igbo ndị ndozi ọdịnala and ihe anyị bịara bụ igbo kọlchọ ọdịnala omenala iwu ala nsọ ala ọ bụ ka anyị bịara fọ o ihe ọzọ ihe niile na-eme n'ụwa ya bụcha ya anyị ma ya ihe niile dị taktiks ihe niile a na-eme n'ụwa we know it anyị na-afụ ya ya anyị kpuru isi ifuru chi nke ọpụta na akọ nonsens ifugo chinese man ka ọpụta talking nonsens ebesin ifugo ebe chinese man na-eme na-asị european nka nke nka ifugo ya mana chinese man ji nnọọ nwayọ nwayọ na-abụ afrịka na-abụ afrịka ime because they are learning from eh, is typology is typology study to learn study he ga study to educate yourself study to educate don't use it as a concept of attack ị ga study ndị chinko study chara everything west mere nye ọka ha na-emekwa apply in a different way the same thing west did chinese na-emekwa again in a different way mana anyị nọbụ ndị ojii we still fall because I will never learn anyị anaghị ele ifu ọ bụrụ na anyị na-amụta Chinese man ewere eh, eh, mego Africa ndị Chinese everywhere n'ụwa ha nọ eh. ya ndị chinkodo everywhere a massive number that is your power Israeli nọ everywhere n'ụwa nya mere eji asụ Igbo n'ala Igbo Israeli bịara n'ala Igbo 13 1400 ndị Juu ha bịara n'Igbo 13 1400 ndị juu pepụ ndị na-ana akpọ juu ha bịara taa ọ bụghị taa ha bịara n'igbo otego nkịta na na 2017 ka ndị anyị gara elesikwa aka anyị to Chinese people 2017 2017 we cannot create a clean water to drink 2017 we cannot give electricity 2017 we cannot onwe anyị agaghị enwe good road in 2017 ụmụ ibe anyị pụta asị black and eh, black I'm proud in 2017 anyị ka na-aga na 2017 gaa na public media na nonsense ebe ndị mmadụ na build mansions go to Dubai desert go to Dubai desert gaa na Dubai desert mmadụ ga-abịa atọrọ m nonsense ebe a gasị bụ gọvanọ ọbụghị gọvanọ ọwụ prezident nwanyị bụ gọvanọ bekee mere ibu gọvanọ what happened ha bụ ọha bụ ndị Igbo gọvanọ na ha bụ ndị Igbo ọ na ha bụ ndị Igbo ọwụ mmadụ ka ha bụ so anyị niile we are all guilty all of us are guilty but unless ị mabụ na dị guilty then ị gaghị emenwu ị gaghị the mind to solve the problem because ị mara ma dị guilty ị mara ndị be anyị unstable because ọ bụrụ na ị nwere concept you are unstable human being because ị mara ebe ị na-eje ị nwere concept you don't even know what you want ị mara ebe ị na-eje isi ebe a isi ebe a isi ebe isi ebe a na-akụghị mana ndozi ọdịnala nwere ebe fa na-eje ndozi ọdịnala nwere atụmatụ nwee ebe a na-eje anyị nwere awa taget anyị nwere taget nwee mission nwee ambition maka ndị Igbo that Igbo onye ka anyị ji were ọdịnala Igbo wee na-eje were kọlchọ Igbo wee na-eje ọ dịghị anyị ije na ije na Naijiria chọọ em goro anị rụọ kọmpanị naba <laughs> anyị nwere ike imenwe mana onwere uru ọ bara e anyị chọrọ ka anyị were instead of ịbịa na-akọ na-akọ nwa bekee ọnụ i ihe ahụ ị mụtara nke nwa bekee jee were dozie anị gị were edozi ebe gị were edozi ebe gị ịmụta ihe were ewerije ebe gị dedozi ebe gị were edozi ebe gị ụmụ ibe eh, ihe nke ọwa ọgwụ emere anyị ihe eme emere anyị ihe eme eh, nebere ka anyị igbo dị lukas nebere ka anyị igbo dị ihe nna asịkwa n'ụlọ bụ ka anyị gbakọ na aka were aka anyị mee ya ebe ọ bụ na ha that one anyị ga-eme nwụrụ onwe anyị those ones we can do for ourselves ka anyị merie onwe anyị enwere ihe ọzọ we don't have much anyị enwetago ndị na-arụ sayensị nwee ndị na-arụ teknọlọji nwee ndị fizishans nwee kemist na ndozi ọdịnala ya anyị nọwa ozi ọma ka anyị na-ezi ka anyị nwee ike if use the mind of the people ka ha mara ihe bụ ọdịnala Igbo midia anụnwa anyị na-ehibe midia anụnwa anyị na-ehibe oge na-adịghị anya anyị na-aga na fm na naijiria fm na naijiria n'ala igbo fm ka ndị be anyị mara na ọdịnala igbo abụrụ ihe aha ndị ụka kwuru ọdịnala igbo abụrụ ihe aha a na-ekwu ọ ihe anyị bịara ebe a ụmụ igbo ihe anyị bịara ka ndị be anyị mara ihe bụ ọdịnala igbo maka ọdịnala igbo dị respekt onye nwa bụ dị ugwu kwanyere onye ugwu ọbụla nọ n'ụwa onye ọbụla bụ onye igbo n'ụwa niile ọ ọdịnala igbo ugwu ya onweghịzi ihe ọzọ nwanne nwere ugwu you have no respect ọ bụrụ na ọ bụrụ ọdịnala igbo nwere ugwu because igbo you have ugwu all the concept of ka ihe igbo na-eproduce the concept of the guideline the, the, the culture igbo produce onye gosiri how mentally strong you are how mentally strong you are all the concept you build because onye ọ ga-eme educate your children anyị nwere educational system as ndị Igbo anyị nwere educational system ụmụ ibe kedu ihe anyị na-agwa a na-ekwu ndozi ọdịnala ndị gbara echebe ụmụ ibe ọkụhụrụ ndozi ọdịnala ya nye ka anyị ga-emegide ụwa ahụ ndozi ọdịnala bụ ihe anyị ji wee pụta ụwa and anyị ga-emegide ya ụwa ahụ onwere ihe anyị ji ihe nwa bekee eme enwere ihe anyị ga-eji nkọ eme sọsọ ihe anyị ma ọdịnala Igbo and the innovation will never stop innovation innovation continue innovation continue onwere ihe ọzọ ụmụ ibe mbịakwa dime dime were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site eh, n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma na ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi na Dime, estoy en la oficina. Sí. Ahora, en 20 minutos, media hora voy. Vale. Venga, adiós. so ụmụ ibe dịka m si na-ekwu ana na-eme bịa ha na-aba na-akpọ kọl a na-akpọ so ihe m na abụ ụnụ ịmụ ibe bụ na eh, ndozi ọdịnala abụrụ one of those things ka m gwazikwa ụnụ nke bụ eziokwu people na ndozi ọdịnala anya a na-akpa tolerate nonsense we don't take nonsense ebe a because ndị mana ndị afrịka ha ma iwu ha mara iwu ha amaghị iwu n'afrịka ndị afrịka bụrụ ndọcha na-eme ihe na-eme ha ọ bụkwa ndọcha na-eme ndị afrịka ihe na-eme ha ọwụ na ha enweghị educational system that will educate their children onye ga ha na one place obunye ebe ahụ ichefuzie na ị ga-eme educate your people to do better than you you must educate your people to do better than you that is why they have education at the first place mana ndị be anyị mba onye ji ha anya ọgbachi ụzọ ọ bụrụ ihe anyị bịara olesi na ị ghọtara ihe ndozi ọdịnala ịhụ ọ bụrụ na ọ bụrụ ya enwere ihe anyị ji ga-eme ọ bụrụ na ị ghọtahụ ihe bụ ndozi ọdịnala enwere ihe anyị ji ga-eme ịma na ndị isi ojii na-eme na ha ma ihe tu mọchị ndị enwere ihe ama ndị ọ na-awa ahịa ndị be anyị na-eme na ha ma ihe tu mọchị mana e ihe anyị ma mana enwere ihe anyị ma nọdebe anyị nna nwanne ka ihe anyị mere ọ dị ho eji n'ụwa anyị mere ya kpọtụ ka agwọta agwa ihe anyị na-eme ọ na-eme ifere ọ na-eme na-eme mpụta nsefụ ndị mmadụ na-ekwu okwu na pọblik onye ọ na-ekwu ihe eji everybody na-ewepụta their exhibition their idea a na-eme phone exhibition television exhibition ndị fụcha ndị China fụ ndị Asia fụ ndị Europe enwere onye onye Afrịka efu ọ na-eme ihe ọ na-esa di story mana ndị be anyị ama mma ha aghọta ọ bụrụ ezigbo akụkọ ọ bụrụ ezigbo akụkọ ọ ka anyị ji wee mee ndozi ọdịnala ka anyị nwee ike ịdọpụta ndị be anyị na-abụ nwere ihe ọzọ ọ bụrụ ọbịa dị ndozi ọdịnala bụrụ bịa ihe most of you na-alahụ ụlọ ọfụma ndị ndozi ọdịnala anaghị alaha ụlọ ndị ndozi ọdịnala anaghị alaha ụlọ ịbụrụ na adịgo used to ụmụ ihe Facebook na ihe WhatsApp ndozi ọdịnala abụrụ ọrụ WhatsApp ndozi ọdịnala abụrụ ọrụ WhatsApp ọrụ ndozi ọdịnala karịrị WhatsApp na Facebook ọ karịrị ya hundred million times ihe anyị na-emere midia anụ ka ndị be anyị mara maka ọdịnala Igbo maka ọrụ ya bụrụ ọrụ midia all media bụ chọs ọ bụrụ na otu midia arụ a na-ehibe na ọ bụrụ na ebido this practical work all media arụ to propagate ihe a na-eme na-ezi ozi ọma na-egosi ndebe anyị ka esi ebi ndụ ka esi eme ihe very soon the information ị mara mgbe mgbe a na-agwụ maka igbo and the meaning ụnụ wọchị ị na-afụ na m anaghị ekwuzie ana m elimit the information limit very soon ọ ga-abụ sọ ndị registered member we have the information because n'ụwa ọbụrụ onye ọbụla chọrọ ịma ihe n'ụwa ọbụrụ onye ọbụla chọrọ ịma ihe enwere chọrọ ịma enwere chọrọ ịma ihe so ozi ọma ndị ndozi ọdịnala ga-awụfọ ndị ndị ọdịnala ndị kwere na ndozi ọdịnala dị ozi ha abụrụ nke ha ọ bụrụ their own privilege the information abụrụ their own privilege for bụrụ ndị ndozi ọdịnala ọ bụ ọzọ apụta na-echi ya infọmeshọn na-echi ya infọmeshọn onye were chaa infọmeshọn ozi ọtọ ọmụta ya ọ bụrụ ihe anyị bịara ebe a ọ bụrụ ihe anyị bịara ihe anyị bịara ka ụmụnne anyị mụta ihe mana aka nri kwuo aka ekpe aka ekpe akwụ aka nri ọ bụ ihe ọ bụ aka nri kwuo aka ekpe aka ekpe akwụ aka nri ndị igbo nọbara gboo ndị igbo dịbara gboo ihe mere anyị igbo ji wee daa we know that anyị ma ihe mere anyị igbo ji wee daa onye anyị ji wee na-emekwa ọdịnala ihe anyị na-emere ọdịnala bụ na anyị bụ ebe mmiri si baa n'opi ụgbọgụ anyị nwere ike idozi nwunye ọnya mere anyị ji eme ọ bụrụ na enweghị ihe ọzọ anyị nwere ike ime gara ịbụ ọdịnala mba ọdịnala igbo abụrụ ihe ị na-afụ na vileji a na-awụgharị ihe ahụ personal something ka ọ bụ personal something personal something because of na the way eji wee zụwa anyị ha zụrụ anyị na-ewe azụrụ anyị na wrong way ụmụ ibe azụrụ anyị na wrong way anyị enweghị decent education anyị enweghị decent growth anyị enwere nwere ihe anyị nwere ndị mmadụ sisi ya ezi o jere pịọ wọta ọrịa garị ọrịa ji ọrịa ice wọta osi ebe ahụ jebe bọyị nwere ike si ebe a na ala bekee anyị enwere childhood mana before dị thing mgbe mgbe ọbụla otu aka ọ dị mgbe mgbe ọbụla otu aka ọ dị things change enwere ihe mere tins ji wee change ọwụ datịrị ka anyị chọrọ ịkọrekt tụrụ ndozi ọdịnala anyị igbo adịkwa ka ọ dị ọ bụrụzi ka ọ dị okorotu ọdịnala ihe a na-eme n'ala igbo bụ arụ ihe na-eme n'ala igbo taa bụ arụ ka ọ bụ gịnị butere arụ gịnị butere arụ ọyị nwere ihe butere arụ e nwere ihe butere arụ ụmụ igbe olesi ma ya ma ihe a butere arụ wee mechie ya ọ bụrụ na anyị mechie ihe butere arụ arụ akwụsị ime mana ọ bụrụ na ị kwụsịghị ihe butere arụ ihe a ga na-emekwa na eje anụ igbo bụrụ otu a ka ọ dị jụọ nne gị jụọ nna gị jụọ nne gị na nna gị ma otu a ka anụ igbo dị ụka dị bụ n'ebe igbo ahụ ụka dị bụ ebe ahụ ihe ọcha anapụghị eme mana ụka dị kama na ndị mmadụ matara na ụka abụrụ eziokwu ha wee tọrọzie ha na mgbe mbụ n'ime ihe ọcha ije ọkụ mmụọ onye ọbụla na-aga senti senti santa santa mgbe a matasịrị na na jizọs anaghị abịa ụka anaghị egbu mmadụ onye ọbụla eti na gị ya onye ọbụla apụọ na biya ịkpụ ya maka na nwanne isi ara mmadụ achị tata si ya achị echi si ya oriri ụbọchị nke atọ ya amazi ka ihe ndị ụka sigide ga asị asị abụ ha n'ọnụ ịfụ ndị mmadụ amara nezi na ha na-asị asị mana ọ bụrụ na ha ma asị asị ndị be anyị wụsara awụsa ha amaghị ihe a ga-eme ndị be anyị tipere etipịa na bikọsọ ụka ụka ugbo ha na ha ha chọrọ ebe ha ga-etinye isi ọ bụrụ na ndozi ọdịnala nye ha ọpshọn nwanne ị ga-afụ masị ivu divert from ụka massive divert from ụka ka m na-agwa gị ha massive divert because ka na ịhụ ijekata ghara so ụmụ ibe onye nụ ya ka ọrụ ibe ya n'ọdịnala Igbo abụrụ ihe aha ndị ụka kwuru ka ọ bụ ọ bụrụ eziokwu ọ bụrụ eziokwu ihe niile ndị ndị ndị ụka nọ n'ala Igbo kwuru maka Igbo abụrụ eziokwu maka ndị ndozi ọdịnala bụ akwụkwọ anyị bụ akwụkwọ nna nna anyị ha wee pụta anyị bụ dị akwụkwọ ebu wee pụta ka anyị tụwa ha onye ọkpa ndị ma ndị a na-aka nso ma ndị na-ata ọjị bịanụ ka anyị kwuo ihe ọfụma kọwara anyị ihe bụ nzu ka anyị ọkọwara anyị ọkọwara gị ihe bụ nzu kọwara anyị ihe bụ ọjị ka anyị ọkọwara gị ihe bụ ọjị ka ha pụzie ndị be anyị ka ha họrọ maka ndị Igbo anaghị ana ala Igbo abụrụ maka ndị ụka ndị Igbo anaghị eje ala Igbo abụrụ maka ndị ụka o nwere ihe mere ndị Igbo ji agba ọsọ n'ala Igbo ọ bụrụ maka ụka ọ bụrụ maka ụka so ụka wụ the least one ụka wụ the ụka ihe nkịtị ụka enwere ihe ọ bụ ụka ihe nkịtị so ụjọ a na-atụ n'ala Igbo abụrụ maka ụjọ maka ụjọ ero n'ala Igbo ndị ụka egbuo ya ndị ụka ndị nkịtị ndị ụka wụ ndị wayo so ọ bụghị ndị ụka na-atụ ha egwu so awa problem bụ kedu ihe na-achụ ndị Igbo n'ala Igbo ọ bụrụ maka ndị ụka kedu ihe na-achụ ndị Igbo n'ala Igbo maka ọdịnala ka anyị na-eme kedu ihe na-achụ ndị be anyị n'ala Igbo onye anyị chọrọ ịma ọ bụ problem anyị chọrọ ịsọ ọgụgụ datin ihe anyị chọrọ ịsọ kedu ihe na-achụ ndị be anyị Igbo ọrụ adịrị ebe ahụ ọkwa eziokwu ọrụ adịrị ya o nwere ndị na-atụ egwu na ha na-aka ọgwụ na a na-egbu mmadụ o nwere ndị na-atụ na ya tọrọ mmadụ o nwere ndị na-atụ egwu ndị ochi kedu ihe na-achụ ndị be anyị naanị nne na nna ha ọ ihe ndị ndozi ọdịnala ọ bụ ihe anyị chọrọ imezi ka ndị be anyị mara asụsụ Igbo ka ndị be anyị mara omenala Igbo mara iwu ala Igbo mara ntọ ala Igbo mara nsọ ala Igbo ọ ihe anyị chọrọ ịma dis ọ bụ ihe anyị chọrọ ka ụmụazị anyị na-agụ ezigbo akwụkwọ ọ bụrụ akwụkwọ nke nke nke akwụkwọ ndị feki egosi apụta emere ihe ịba a na-akpọ ya injinia injinia injinia mara arụ ịmara arụ ọdịnarị bọres mara arasị injinia injinia mara arụ bọres mba nke ahụ abụghị injinia ọ nke ị ga-eme igbu ọsị ya bụ nọ e e mmadụ ọ nke ka anyị nke ị ga-eme igbu ọnwa nye ịbụrụ mmadụ ọ nke ka anyị ọ bụrụ na ị bụrụ fọ years na yunivesiti mara akpa gbafụra four years na yunivesiti mara akpa gbafụra nke ahụ abụrụ akwụkwọ ọ nke ọ ga-eme ọgwụgwọ six nwanne ihe anyị nidiri ndị anyị bụrụ maka university on so ka ha na-arụ arụ ọrụ na-enweta ego na-enwe ihe na-eri kụziere ndị ọzọ onye anyị chọrọ ihe ma ọ bụrụ abatụ university ogene yunivesiti ogene gịnị bụ yunivesiti ihe eji ekobe aka agara university kedu ihe na ị ga yunivesiti after that what I'm ah, a graduate <laughs> and so what ị wee graduate gịnị mesi graduate ihe na <laughs> so o nwere isi so ihe ndodo ndodo dịnala igbo nke ya kee ka anyị ga-esi akụziri ndebe anyị how to extract something from belief kee ka esi ewepụta oil from ogo oil anyị chọrọ ịma how do we extract oil from ogo how do we extract oil from pọpọ how do we extract oil from eh, ube mgba ube nkịtị eh? how do we extract fibers from these leaves oya anyị niile pụrụ university pụta gbara n'akụghị kee ka esi arụ machine eh? nye ha infọmeshọn how to build machine ha rụọ the machine a ga-eji wee na-eme extract a ga-eji wee na preserve a ga-eji wee na-eme nka ihe bara uru all from this place anyị setizie up a normal educational system ndị ọdịnala normal educational system so ndị agha na-eme ihe a wee nwee ike izụrụ nwa ha n'ụlọ akwụkwọ nwee ike igotekwuru nwa ha in equipment ha need to do more research nwanne ọ bụzie na gọọmenti adịghị ọ na-enweghị anyị ga-emezi okay let's say na enweghị gọọmenti n'ụwa so na even ọnwụ na ifu president na nothing change ọnwụ na ifu president there is nothing change ndị be anyị anyị na-enye anya fa ọnwụ na enweghị gọọmenti n'ụwa so ị na-achọ ịgwa m na enweghị uru anyị ga-aba mba I don't accept it anyị na-arụ ụlọ ụka were aka anyị rụọ ụlọ ụka rụọ ụlọ ụka nnukwute ụlọ ụka so na mana anyị enweghị ike iji aka anyị wee rọnụ ekọmas igbo igbo adịghị except na na exceptional na na na na other cultures of the world no every culture ọbụla n'ụwa ma india na ma china ma europe nwere feast na their culture so this feast is a commercial part of culture so nke ndị igbo is not exceptional anyị ga-akọmalize every feast na ala igbo anyị ga-akọmashalize ya anyị nwa na onwe anyị ga-eselebrate the commercialization anyị mesịa ya etinye na vidio everywhere in the world na YouTube everywhere propagated ndebe anyị afọ ya ndebe anyị amara na palm oil nwere ihe ị ga-eme ime ya ọkara olive oil mma ndebe anyị amara na ube mgba nwere cod live oil more than olive oil ndebe anyị amara na omega 3 o nwere so many things nọ na Africa dị na ala Igbo die bụ omega 3 ndị be anyị amara ma ọha ma ọha ma onugbo all those ime ya extract ị ga-ewepụta faiba ga-eme ịnwụsịa ya iche ịba na rum nwunye gị achịrịfa nke gbafuru ihe niile anyị chara anyị Igbo anyị nwere high blood pressure why anyị na-aṅụ kọstad na anyị na-aṅụ kọstad na ewere kọstad bụ pip milk ihe niile nwa bekee na-ekpotere mbọm vita ovaltine ịṅụsịa high blood pressure na-achọ igbubu all high blood all that thing blue high blood pressure all this nonsense ọ ya na-ebu high blood pressure onye nwa asị aka ọya ọgwụ ọ ihe iritere n'ọnụ gburu gị onweghị onye kọrọ gị ọgwụ ọ ihe iritere n'ọnụ ya gburu gị anyị chọrọ ndị ndozi ọdịnala chọrọ ịkọntrol 40 percent of ihe anyị na-eprodus ma ị chọrọ ma ị chọghọ ma ị chọrọ ma ị chọghọ ọ bụ the intention and the ambition of ndị ndozi ọdịnala ọ bụrụ na ịkọntrol 40 percent of what you consume a brought human being ọ bụrụ na control 40 percent of your consumption you are not a human being and you can never as, accept as one you can never classify as one ọ bụrụ na enweghị ike produce 40 percent of what you consume so kedu ihe mere gị human being ị na-eri ihe ị na-eri n'ọrụ ị na-egore na nke onye ọzọ ihe ị na-eri n'ọrụ idegoro na nke onye ọzọ ihe ị na-eri n'ọrụ hapụ land ị nwere anyị ị nwere anyị fetailand ijegoro nri na nke onye ọzọ shape shape igoro nri ịmana this thing with economy that thing economy for you because of consumption all exchange trade by barter igoro rice igoro m beans igoro m ogwu egoro m ga eh, eh, onugbo ijejegoro ya na nke onye ọzọ were ego gị jenye nda pesin were ego gị jenye onye ọzọ ịpụta isi m na-ede pọ iri ha nri ka e ga-esi eri nri onye ga-enye gị ego ga-eji egoro dị nri ọ bụrụ na ị nwere nke ịkọpụtara ị ga-ere wee gote ọzọ onye ga-enye gị ego nke ị ga-eji wee goro so ụmụ ibe ndị ozi ọdịnala nwere atụmatụ ịgbatago mana ihe anyị na-achọrọ bụ ịbịa ndị ma ndị be anyị dị lauzi ikpeta destin echi ife onye onye ọzọ ekwu nọnsens jewara na-akụ gị ọ na-akụ ihe anyị bịara ebe a bụ ihe anyị ga-eme anyị mesịa anyị nwụọ ụmụ anyị si ebe ahụ bido ewere na amatụ na o nwere ndị bịa sụsụ time na-ekwe ihe amere ekwe ya mere ebe a ka anyị si otu a ka ọ dị go to China you will see the history of China the, the person onye mere China ihe ọ bụ ọ agriculture ka o ji mee 1958 ọ agriculture mere China ihe ọ bụ today ọ agriculture mere Europe ihe ọ bụ today ọ agriculture mere all the whole Asia Malaysia go and ask baba to um, uh, nkwụ Thailand ọ agriculture mere ihe ọ bụ today ọ bụrụ na ị kọntrol ihe ị na-eri n'ọnụ nwere ebe ị na-eje ụmụ ibe ọsọkwa ekwubido okwu from 900 million years nwere ebe ị na-eje talking is not a strategy you are going to know where. ebe ị na-eje ọ bụrụ na okwu okwu enwere ihe ji okwu eme ndị Igbo aka ndị isi ojii aka ara ịba ụba ndị isi ojii aka ara ịba ụba ma ọ bụrụ na enwere ebe ji okwu eji maka anyị na-ekwute okwu ọfụma so ụmụ ibe igwe okwu anyị ka nọkwa ọrụ mana adị nchọ na today ụbọchị taa anyị abịago anyị at least anyị emechago anyị eme nye ọfụma anyị eme nye ọfụma taata anyị agaghị ewere igwe okwu ụmụ ibe anyị agaghị ewere igwe okwu maka sinsi ụtụ ka m na ebe a na-arụ ọrụ sinsi m batara ka m n'ọrụ ebe a so at least na ọ dịgo ị na-enwe ọ dịgo oke ọ bụrụ na echi ọ na echi apụta ebe echi a ga-akpọ igwe anyị abịara ebe ịkọ ọnụ anyị abịara ebe ịkọ ịkọ tu ihe anyị bịara ebe anyị mee ka ndị be anyị mara na ọdịnala Igbo nwere ụzọ dị ya na ndozi ọdịnala Igbo ebe anyị si eje adị ebe a ka anyị ga-esi wee na-eje tiri ụwa ahụ ihe anyị na-abịa ebe ezi bụ ozi ọma ọ bụrụ ya bụ ọrụ anyị ọrụ anyị na ya na-aga n'ihu ndị anyị kwesịrị ị na-eme bụrụ anyị ememego ya awa katun ebidogo dị katun kọmik buk ọ na-ede ya ede asụsụ Igbo a na-ede ya ede ihe Igbo pụtara a na-ede ya ede sayensị Igbo a na-ede ya ede nka na ụzụ all those things nọ already because educational process ka ọ bụ ha niile bụ educational process you don come out one day and begin to jump up like monkey mba ọ bụrụ a ka esi eme ọ ka esi eme onye ọbụla bụla gbara gị ụta na-akụ ọgbaghị ọ na-akụ ụwa anụbatiri ike ụwa bụ playing ground nwanne ụwa bụ afịa ụwa bụ ọ wee play ground so ị kwesịrị ihe ị kwesịrị nwanne ọ bụrụ na ị nwere ụba ị nwere atụmatụ chọọ anyị anaghị eme ka mbom ebe a anyị anaghị eme ka mbom ihe anyị bịara bụ ịtọ ntọala ntọala ihe anyị bịara bụ ntọala okwu ka eji achọ ihe dị na mmiri anyị bịara ntọala ọ ihe anyị bịara ogbe ibe oge na-adịghị anya na fm na ala igbo na fm ọ na-akpọtụ na fm na ala igbo ndozi ọdịnala unu ga-afụ dị celebreshọn na ala igbo mkpọkịtị ten step pyramid mkpọkịtị ndị ndozi ọdịnala ga-eme the first ten step piramid mkpọkịtị mkpọkịtị anyị ga-emezie ten anyị ga-arịzie n'ọrụ ten ọmgbe ọbụla anyị igbo agba last ndị tru ndozi ọdịnala ndị igbo agakwazi last again tru ndozi ọdịnala ndị igbo agakwazi last and ọ bụrụ na anyị mebi obodo anyị ten years time anyị ga-edevelop sayensị ga-atụ ndị igbo n'anya ten years time ndị ndị ndozi ọdịnala ga-edevelop a sayensị ga-atụ ndị ụwa n'anya sayensị ihe anyị ma bikos ihe anyị ji basic knowledge ndozi ọdịnala wụ sayensị and tek na ya nọrọ ebe ịkọ nọnsens ihe anyị nọ wụ sayensị and tek ọ ihe anyị nọ nchọpụta nyocha ya nara akọ akwụkwọ ụmụazị ya bụrụ ndị iberibe mba ihe anyị bụrụ ndị na-eke ife ndị okike ndị bịara igbo mkpa ọ ihe anyị bịara igbo mkpa ka anyị bịara bụrụ akụkọ Mike Ejeagha mba na ụmụ ibe a sị m ka ka anyị bịa bịa naba n'echi anyị ga-abịa zie ozi ọma n'ọmal ajọsọ m rụsi ọrụ na rụsi ọrụ na studio na wee sị ka m kene ụmụ ibe obere oge mana ụmụ ibe at least na ụlọ ịnụrụ igwe okwu anyị adịghị etena ọ dịka etena a na-ekwuzi laịfụ na ị gaa na redio ị ga-enweta anyị laịfụ ị bịa na tv ị ga-enweta anyị laịfụ n'oge na-adịghịkwa anya anyị na-etinyezi ihe ihe onyonyo anyị oge na-adịghị anya nke ahụ na-abịakwa ihe onyonyo anyị a ga-awụzi live ị na-awụzi nke fesbuk ọ bụrụ live ị na-afụ na YouTube ị na-afụ na stream ị na-afụ na fesbuk live and direct a na-akọnetzi mmadụ akọnekted from America akọnekted from England connected from South afrịka ị na-ezi ụwa ozi ọma ịgwa ndị mmadụ na ndozi ọdịnala bụ egwu eji gwa ha na ọdịnala Igbo nwegesị ahụ na o nwere ebe ọzọ n'ọdịnala Igbo nọmba one n'ụwa and ha were the highest discipline and principle of life eji ebi ndụ anyị mere ya ndị be anyị amaha the value of ọjị echere ọya ha atakịrị awa ha ọjị mba eziokwu bụ ndụ ọya bụ ọjị eziokwu bụ ndụ nwanne ọfọ justice ịgọ mmụọ the natural law of the universe the natural principle of the universe in na-edebe if you keep these three things nwanne you become a wizard if you keep these three things knowledge will flow in your head like wizard very easy to keep it can you suppress the ego <laughs> to suppress ego adịghị nwanne ị suppress ego all the all the hard the, most difficult thing n'ụwa to suppress ego ọ easy to kill the animal self is not easy nwanne o oh, a process uninterrupted process before you can kill the animal self then you can ascend and the only death you can ascend higher self to these three things ọ only na ibido mee interpretation of ọjị ọfọ and ịgọ mmụọ o nwere ike ịka baịbụl n'ibu o nwere ike ịka bible Bible n'ibu just only interpretational process how you become a higher self ndị be anyị chema ndị ndị ndị nna nna anyị ha pụta were ọjị gasa n'aka nzu all those things were heavy concept to develop a higher mind onye nkịta anaghị arụ sayensị sayensị wụ a difficult thing the most discipline on earth because ị nwere ike imenwu sayensị ma ọ bụrụ na ị dị njọ onye ọjọọ anaghị enweta information sayensị ndị ifuru na-eme ihe atụ ihe na-agbakasị everywhere ọ bụrụ ha na-eme detin <laughs> ọ bụrụ ha na-arụ detin ha na-ego ya ego ha na-eji ego egorie ewerezi ego gorie na-agbakasị everywhere ndị na-arụpụta ya arụpụta ihe a na agba ahụ the alchemist the alkemist ndị ahụ ndị transmute go their mind into something else oje na mmụọ ọhịa ndị ozi ọdịnala iwe oje na mmụọ ọ bụ ihe anyị pụtara bụrụ ụmụ ihe ihe nke ụwa nwere ihe anyị ji ihe anyị chọrọ ka anyị Igbo dị mma ka onye ọbụla nwee ezi ndụ ka onye ọbụla nwee ezi ndụ ka onye ọbụla fụ ibi onye fụ ibi ọcha ọ bụla iwu na gị mara gị abụ ga-abụ enyi mana at least ịpụta mepe ụzọ gị jebe mmepe ụzọ ma ejebe onye fụ ibi okene irie nri irie m nri ọ bụ ihe anyị chọrọ otu a ka Igbo ọ were dream anyị chọrọ maka ndị Igbo and we are working towards the dream nke bụrụ American dream nke awụ dream ndị Igbo dream of ndozi ọdịnala anyị nwere gọọmenti anyị bidoro ebe a anyị ma ụdị gọọmenti we are the gọọmenti anyị ma ụdị gọọmenti nwere ndị ọgụ ọ bụ ngwa na-achọ gọọmenti eje ka anyị megodi ihe na let's do this thing for five years ka anyị mee ndozi ọdịnala five years next time nọ nso na-ekwu okwu ilesi ka abara akwụkwọ ụmụ ibe asị m ka ọ dịba na echi